AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwa chineke ọma na-ege ntị obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa arịrịọ anyị bụ ka amara chineke na nduzi ya nọnyere anyị n'ụbọchị taa ka anyị were akwụkwọ nsọ mgbe anyị ga-adụ onwe anyị ọdụ n'akwụkwọ ilu isi iri na asatọ amaokwu nke iri abụọ na otu ọsi otu a ọnwụ na ndụ dị ire n'aka ụzọ ndị na-ahụ ya n'anya ga-eri mkpụrụ ya amen ma na-arịọ gị onye nne gị onye nna ka anyị gbalịa kwa ire anyị nga gị nwanne m nwoke nwanne m nwaanyị ka anyị kwa ire anyị nga mara na ọnwụ na ndụ dị ire n'aka obere okwu a ka m ga-ahapụrụ anyị n'ụbọchị taa ka anyị wee gee abụ nke ndị ụmụọma end ministers ga-enye anyị abụ ahụ ọ bụ abụ ọ bụkwa okwu nke Chineke ka anyị gbalịa gee ntị ka anyị gbalịa tinye uche anyị n'ime ya na ire dị ntakịrị ka anyị gbalịa rịọ Chineke amara nke anyị ga-eji wee mara ihe anyị ga-ekwu mgbe anyị ga-ekwu ya na otu anyị ga-esi wee kwuo ya gị abụọ ọma Chineke ga-agọzi anyị niile n'aha Jizọs amen sisters n'ezie abụ ọma ka unu nyere anyị okwu chineke ọma ka unu nyere anyị anyị na-arịọ ka ịhụnanya chineke na amara ya nyere anyị aka ka anyị niile wee kwanyere anyị nga n'aha jizọs amen ụmụọma ka ịhụnanya chineke baru n'ụba n'aha jizọs amen ezi nwa chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 07063637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com nwa chineke ọma na-ege ntị anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche na-enye anyị ekele dịrị onye nwe anyị n'ihi ndụ arụsị ike ka ọ na-enye anyị niile na nkwado nke ọ na-enyekwa unu ịbịa nso ịnụrụ okwu nke onye nwe anyị ọ bụkwa arịrịọ na onye nwe anyị aghaghị gba anyị ume ịghọta ma tinye ya n'ọlụ bụ okwu niile ndị a ka anyị na-agbakọkwa ọzọ taa anyị na-agakwa n'iru n'ihe ọmụmụ anyị nke taa anyị ga-ekwu okwu n'isiokwu nke si ịzụlite nwata nzụlite nke nwata na mbụ achọrọ m ime ka anyị mata na nwa bụ onyinye nke si n'aka Chineke ọ bụ ụgwọ ọlụ nke a na-akwụghachi afọ nke buru ya nke a bụ olu nke onye nwanyị n'akwụkwọ nsọ n'ilu n'isi nke iri abụọ na abụọ na amaokwu nke isii ọ bụ ebe ọtụtụ oge a na-agụpụta nye mmadụ maọbụ nne na nna nke na-edubata nwa ha n'ụlọ nke Chineke iche n'iru Chineke na ịnata ngọzi nke ọzụzụ nye nwa dị otu a ebe a na-asị zụlite nwata dịka ụzọ ya si dị ọbụna mgbe o mere okenye ọ gaghị esi n'ime ya wezụga onwe ya gịnị bụ ezulite nwata ezulite nwata egbochighị naanị azụ nwata o meghị ihe ọjọọ asị mba na ọ bụ nwata na-agaghị eme ka ọ mara na ihe o mere jọrọ njọ ma ọ bụ iti ya ihe mba ịzụlite nwata dịnyere mgbe nwata mere nke na-adịghị mma mgbe nwata mere nke jọrọ njọ na aghaghị ime ka etie ya ihe ịchị ihe ga-egosi na ihe o mere adịghị mma site n'ọzụzụ dị otu a ọ ga-aghọta na ọ bụghị na mmegide kama na ọ bụ n'ọzụzụ ka o nwee ike dịrị ya na mma ọ dị mkpa na a ga-azụlite nwata n'ịtụ egwu nke Chineke ịsọpụrụ nne na nna ya ndị okenye na ọ ga-abụ nwata na-erube isi na ọ bụ nwata ya ege ntị n'okwu nke chineke site n'ọnụ nna ya na ọnụ nne ya ọbụna na mgbe ọ dị na nwata mgbe a na-echi ya ara mgbe a na-enye ya mmiri ndị na-esighị ike nke nwere ike ịzụlite ya na ọzụzụ nke zuru oke ọ dị mkpa na a ga-etinye na nzụlite nwata ọbụla nke chineke nyere nne na nna na ọ ga-enwe egwu chineke na ọ ga-amara chineke na ọ ga-abụ onye kwesịrị ntụkwasị obi na ọ ga-erube isi ihe ndị a bụ usoro nke e lere anya n'aka nne na nna inye nwa ha ka ha bụrụ ndị kwesịrị ntụkwasị obi ọ bụghị ezu ha na-agaghị abara ha mba na-agaghị etu ha ihe ha were ọzụzụ dị otu atọ ha ga-eweta ifere nye ezinụlọ nye onwe ha nye nzukọ nye obodo n'ihi nke a onyinye dị mma nke chineke nyere mmadụ dị ka ụmụ ma ọ bụ nwa kwesịrị ka azụlite ya n'ogo nke zuru oke n'ezie mgbe a na-akpọbata nwata na ụlọ nzukọ ka onye nwanyị nye ikikere nke a ga-eji azụ ya bụ ihe nke nne na nna ga-ahụ dịka ihe dị mma nke ukwuu mata na ha bụ ndị nlekọta nye ụmụaka nke onye nwanyị nyere ha nke adị mkpa na nne na nna ga-eribe ama na ha bụ ndị nlekọta ndị ọzụzụ nye nwata ahụ ọ bụghị nwata ahụ ga-azụ ha ma ọ bụ nye ha ntụziaka a ga-eji zụọ ha mba ọzọ dị mkpa bụ na a ga-enye nwata ahụ ndụmọdụ ịgwa ya ka ọ ga-esi eme ebe ọ ga-ejedebe na ebe na ọ gaghị ejedebe ihe ọ ga-eri na ihe na ọ gaghị eri ihe ọ kwesịrị ịma mgbe ọ dị na nwata wee si otu a too na ozuzu oke ịsọpụrụ chineke ịsọpụrụ nne na nna na ịsọpụrụ mmadụ ọbụla ọzọ nke a dị mkpa dịsịa ike ihe ọzọ dị mkpa bụ usoro ha dị iche iche nke a ga-eji azụlite nwata otu usoro nke dị mkpa nke anyị na-ekwupụta bụ na nwata bụ onye ga-dabere na nne na aka nna ya ndabere ya niile bụ n'aka nne ya gịnị ka ị chọrọ ka m mee nne ma ọ bụ nna m ọ bụ nne na nna ga-enye ya ntụziaka oge a ga-amalite ikpe ekpere ụtụtụ ihe ndị a ga-eme ịbụ abụ ịgụ akwụkwọ nsọ ekpere na usoro ndị a dị mkpa na mgbe a na-azụlite nwata n'ihi na akwụkwọ nsọ na otu anyị ji zụọ nwata otu a ka ọ ga-eto ọ bụgodị na ọ dịghị n'ụlọ anyị mgbe n'otuola gabiga pụọ ozi ma ọ bụ ebe ọ na-alụ ọrụ dị anya n'ụlọ ntụziaka ndị a na ọzụzụ ndị a nke e nyere ya site na nwata agaghị apụnarị n'ime ọ ga-ekwesị anyị ịghọta na mgbe nne moses na-echi ya ara ọ na-atụnye na ntị ya ka ọ mata na ọ bụ onye bịara abịa n'obodo ijipt na ala abụghị ala nke ya na ọ bụ onye hibru nke na-egosi dịka onye bịara abịa emesịa na hapụrụ ahapụ obodo a laa ebe ha nwata ọbụla kwesịrị amata ebe ọ ga-ejedebe na ihe na gị eme n'oge ọ na-azụ ya nke ga-enye ya ohere nke ịmata ezi ihe na ihe ọjọọ ihe ọzọ dị mkpa bụ n'oge a nke a na-ekupụta e, nwa n'iru chineke n'ụlọ nzukọ a na-ekwe nkwa nkwa anyị na-ekwe bụ na anyị ga-azụlite nwa n'ịtụ egwu nke chineke na anyị ga-azụlite ka ọ bara nzukọ uru na anyị ga-azụlite ka ọ bara obodo uru nkwa ndị a anyị agaghị arapụ imejupụta ya n'ihi na ọnọdụ ndị a ọ bụrụ na anyị emejupụta ya onye nwe anyị ga-ajụ anyị ese ya ọ bụrụ na anyị azaghị nke ọma ntaramahụhụ ga-eso mana ọ bụrụ na anyị mejupụtara nkwa niile ndị anyị kwere n'ihi na akwụkwọ nsọ ọzọ na ọka mma na anyị ekweghị nkwa karịa na ekwere nkwa ma emejupụta ya so nkwa anyị malite n'ọzụzụ nwata nke chineke nyere anyị dịka ndị nlekọta bụ na ihe ọbụla nke anyị kwuru na anyị ga-eme n'isi nwa na anyị ga-emejupụta ya n'ịtụ chineke na ịja ya mma na na nsọpụrụ ka a ga-enye nwata ahụ ohere nke ito n'ọnọdụ zuru oke ịbara ndị nwe ya uru ọbụna bara onwe ya uru ka ọ ghara ịbụ ihe ọnụ nye onwe ya nye ezinụlọ nye nzukọ nye obodo ya mere site na ihe ọgụgụ ndị a mmụta ndị a nkọwa ndị a a ga-asịrị n'ọdụ ebe anyị na-emejọwo site na ọzụzụ nwata anyị ma ọ bụ iyi ihe akwa ma ọ bụ idinye ozi ma ọ bụ ihe nkiri nke a na-eme na onyonyo ha dị iche iche ohere dịkwa anyị ugbu a ịgbanwe ọnọdụ dị dị a ka nwata anyị bụrụ ihe kwesịrị ntụkwasị obi ka iru ọma kpọọ anyị n'ihi na ihe chineke nyere anyị n'aka bụ ihe mara mma chineke anyị adịghị enye ihe ọjọọ anyị onwe anyị bụ ụmụnta n'ihi na mmadụ niile dị n'iru chineke bụ nwata o kwesịrị na anyị ga-aṅa ntị debe ntị anyị na okwu ndị nne na nna anyị na ndị okenye anyị ka o nwee ike nyere anyị aka ịbụ ihe chineke chọrọ ka anyị bụrụ arịọ m ka onye nwe anyị kwado okwu ndị a na mkpụrụ obi anyị site n'ugbu a ruo ebi ebi na aha jizọs bụ onye nwe anyị onye mgbasa ozi Ngọzi Aja imeela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa na-echekwutara anyị niile na ọ dị mkpa ka anyị wee zụlite ụmụ anyị n'ụzọ nke Kraịst mgbe ha tolitere ha ga-ama onye Chineke bụ anyị na-arịọ ka Chineke gọzie ụmụ gị ka Chineke gọzie ezinụlọ gị n'otu iji na-azụlite ha n'ụzọ nke Kraịst ngọzi ya ga-adakwasị gị n'aha Jizọs amen bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yaho dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!